njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ afọ njọ mmadụ chukwu kelo njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ ka njọ nwa ka njọ ka njọ njọ ka nwa ka njọ afọ njọ mmadụ chukwu

nna na-akpọla ya efe nwa bụ maka na ebe a nọ obi ede eluzi m anya mkpụrụ obi m niile na-anazi n'elu maka nna ya omume karịzịrị akali aji omume orikazi obi ede eluzi m anya ma nnọdụ mana ị na-anya ịfụ na nna anyị na-akpa akụ ya dịka onye na-ebinye mmadụ ego o nweghị onye o mejọrọ o nweghịkwana onye ọ kwanyere aka n'ukwu ya ga-anara ya ego ife ị na-ekwu abụrụkwana ya ka nne gwu nọọ na ife nna akọwala ịbụ na ụmụ abalị anyị niile a o nwere ofu mkpụrụ mmadụ na-akpa ezigbo mmadụ chọọ n'elu chọọ naanị n'ụmụ abalị niile nwere ofu mkpụrụ mmadụ ga-apụta kpọọ onye ezigbo mmadụ kịta mụ na anyị nọ onye na-akabala arụ wee bọla aja na-abụ onye enugwu bụ alisi nwanne ya nwaanyị ọnyanwa nyelụli aka wee mee ya ọkabarụfụ na ọ napụ ọnya nwunye ọ napụ ọnya anyị kịta anyị nọzi na ife ọ kwakọtazi bụ na ọ bụ na ọ nalụrụ ụka agba ọchịchị na ọ maara ya ka ọ nalị ya ọchịchị ma oru obodo etinye etinyego aka sụọ anya n'ala na kama ife dị Igbo ofu eme ike obi nna m onye ọzọ mmụọ m wee na-agwakwu m na o nwereli ofu otu nzuzo ọ nọ n'ime ife a ga-afịa m arụ ikweta hmm. ekwenyere m na ife ị na-ekwu nna m ị nọ n'otu nzuzo ọ ka anyị mma na-ekweta maka na ife nji agwa ife a bụ na akwụkwọ nsọ gị ka ya mata na aja akụ na-ata aja aja ọkwa iwe iwe na nwoke iwe iwe na iwe iwe iwe iwe iwe iwe iwe ewulo ebe wayo ike ojúkòbí ga wọn iwe ojúkòbí ga wọn iwe iwe ewulo ebe wayo ikòbí wayo iwe iwe iwe iwe iwe iwe iwe ojúkòbí ga wọn iwe. ndị dị m ekenekwa m zọtọ ikpele m ọdịnala zoto, zoto. biko na ọ dịkwanụ mma anyị bịara ka anyị fụ ike dị n'obi ọ nọrọkwa ya a sị na iru dike anyụ mma nkụ ezigbo nwanyị bụ okpu eze dị ekpu n'isi ịbụ dike anyị bịara ka anyị gwa ike dị n'obi na ofu onye adịghị echechi ọra ọgụ ọma mmeli ma o na ofu onye sibela ọra ọra na-elisi mana ọra sibela ofu onye ọma dịche nwunye ya bụ anyị si ka egwu ya na o jelụba ọzọ mgba arụ adịghị afọdụ ya aka na ọkpa na-agbajisie iwe dị anyị n'obi anyị ga-ana gbu ya na ọ bụrụ na egburu ọkụkọ na elime ede ya chelu na elibe ji ọfụ na aga egbu ya bụ ọkụkọ ndị be anyị ụmụ abalị anyị ga-abịa na ntị anụ na echi bụ nta anyị ga-aga ga-echelugodo iwe iwe iwe iwe iwe iwe ndị ga-anwụ iwe iwe iwe iwe iwe iwe iwe iwe nna anụ a biko unu Edidide It's okay, it's okay. ọchukwu jidelu m na-adọgbugharị onwe njọ ka njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ onye onye na-akọ bịa bịa bịa na anọ m n'azụ ụlọ o ibekwe ibekwe otu onye na-asị na anụ a na-egbe egbe egbe na igwe ọsọ ahụ kedụ mma nsogbu dị ụmụ abalị bịa na be gị n'abalị bụ ọ gara aga gwa nwunye m ụmụ ikorobịa na ndị okenye ha ji iwe iwe nwa ọkadịfa n'obi ọkada n'obi akara mbi ọzọ hmm. akara <laughs> dị n'obi hmm. a sị m agafe agafego ịrụ n'ọkụ abụ m ichie m nwa akarịgo ịbịakọrọ gị ogologo akọ ka m wee napụ gị ego n'aka gị ọ bụrụ na mmadụ niile ka m meje ama m ama m na ife iji wee bịaba bụ na o metụta gị n'obi abịa m ịfụ gị ịtụfu m ndụ maka ịfụ gị ụmụ abalị chọpụta na mbịa ịbịa fụ gị eh? ha ga-achụpụ m n'obodo hmm. ibekwe hmm. daalụ rinne hmm. daalụ n'ofe m otu onụnwa amala m ndị bụ ndị ọyị m ịghọtago mhm. maka ka m bịa chọọ ọrụ ngo chelụkwari ka m bịa ibekwe ịmakwa ife imela nwee ife o gosi m ịma ife mekata m wee sị na amọzụkwa ma o nwere onye ọzọ ya agbara m ọgụ n'obodo n'ụwa ife imere atọgbugo m maka emeziri ọ dịzịa ka ọ ga gasị na m enwere mmadụ onye ga-abụ emebe ife ọpụtasị na nnekwa zọtara m onye ọbụla tụzira m ilu mana kịta ebi agwa m hmm. anya ya ataba anya bụ ọjị ataba ma enye gị nke a iruo ụlọ ịghọtagwo na ha bụ mm. ihe eji wee tinye ya maka ama m na ife anyị mere ọ bụrụ mmadụ ihe ji emere m dekwuo nke ọ bụrụ ụtaba igwe gotebe mbosi ọbụla akọ na ife akọ na gbasatala m na ife asị na m na-eme nwa na nkwụbara bịa gwa m inugodo o oge ana m enye godo ife a alafa <laughs> eh, agbago nkata ụka agba na ndị otu ọ hmm. hmm. ya dịkwa mma akpọbara aka m ọtọ na-aga ife na-agara m ama na ndị asịrị ya na-asịrị asịgbugo onwe ha ndị ya na-ekwu ya na-ekwu anyị na-agwa nwunye m anyị emeba hmm. gbasatara ike dị n'obi ife anyị kwukwara maka nwunye ma emu cheta ya ife nchọpụ ịgwa gị chefuo ya mhm, mhm, mhm. ike m ike dị n'obi hmm? ike dị n'obi ugboro one ka m kpọọ ya ọkwa maka okwu a ikwu gbasara nwunye nkịta ka m ji wee cheta maka asị bụ m nọọ eme ka mụ na ịka ịkpa hmm. mana ife anyị nọ na-akpa n'ime ụlọ mezi m ji wee chefuo mm-hmm. ike dị n'obi hmm. kedu ife o ji wee na-efie na efifie efie n'ụtụtụ efie n'abalị bụ onye nụ si na ịnụ nwaanyị ike dị n'obi nekwa na nwaanyị a nwaanyị a bụ onye na-ekulu aja nnukwute aja ekunye n'ukwu ndị ilo gị ịyafe anọkwa ebe a nwaanyị a ewee were nsị na aja wee gwọgbuo ị nwụrụ chelụ ka m gwa gị ịfụkwara ife dị ngwu ngwu na ara akọkwa ya nsị ngwu na ọ na-ava akọ gị nsị pụta ijuchara ngwu nsị ana abụ m ngwu mara ya eme nwere ife mmadụ ya wee emeta m ikuku na mara ada ejide nwe ya n'aka ijide ikuku na onye si na ya ya ejide nwe ikuku na abụ m ikuku o nwere ife mmadụ ya emeta m rapụ ndị a ndị a bụ obere okwu Ikem: m eziokwu na ikuku ama n'ọnya mana ikuku na-amazikwa ọnya kịta o ma ikuku amara otu o si wee fe ejie ya ọ bụrụ ikuku nke m ya ihe na-agwa gị ihe <laughs> eh. ahụ chụpụ ajọ mmụọ chụpụ ajọ mmụọ ibulu wee dobe n'akụkụ chụpụ ya ka ihe wee gara gị n'ihu e, e, e, ikedịnubu elu ma gị na adaure ịkpọbata hmm. ya n'ụlọ nụnụ idobere ya n'ihu rapụ na adanne rapụ adaure adaure abụkwakwa n'okwu ekwuchara ekwuche rapịa tupu emee m ife enwego m plan maka ya adaure ọkwa ndobe adaure ebe ọ nọ rapịa uruo mgbe adaure ka adaure adaure anata Hmm. mana kịta e nwere ebe anya ndugodo ọ bụrụ ebe a ife na mee ka anya ndugodo ebe anya ndeve na ifukwara oche igwe obodo onụnwa hmm. ifukwara okpu igwe obodo onụnwa ma ekpughe n'isi ma ekpughe ya n'isi o nweghị ife a na-ekwu onwe ka a kakatara ka ọ baa m ntị ike dị n'obi Mmadụ na akara kwube okpu igwe a ya banata m isi agbaji ah! agwago mva ichigwe ichigwe ike m onye si na ya echi igwe obodo a ọ ya ebugo ụzọ na mkpụ ụra na nkịtị fa na anakpụkwanụ ọnwa ndị ya bụelo si chukwu apịa apa pinyụ afa <laughs> ichigwe nwanne m malụ ka ọ ya adị njiri afọ igwe m okpuru okpu igwe m gịba ada nna abịakwụrụ na zigo na kupe na ndụ lọlụ na ọdụ ya agbajuo aka anya wee na-azọ ije eh, wee na-azọ igbo eze nzọ ọnya nzọ ọnya nzọ ọnya eruerie m ikem erugherie ikem gị <laughs> n'azụ sọks ma mma na-agbakwana ya ah, ah. emesiasị mfa na ife avụ ife na ọfụ izu ka eme onye ọcha bịa sụọrụ m oyibo onye igbo bịa sụọrụ m mmanụ na igwe gburugburu kedu ka esi ama na igbo anụ a na-agba egbe ị na-ata chingom ofu ofu onye ndị mmụọ na-agba egbe fa na-agba ọsọ si ike mmadụ bịa jebe onne m ka m gbalụ jebelu ka njefu ndị ụlọ kwanụ ada na ọ ga nke ị na-alụkwa maka ọdịdị n'anya <laughs> ike dị n'obi ọkwa n'eziokwu n'ọkwa n'ụbọchị a mbịa achọta, ka nwunye wee kọgide m ọnụ niile nọ n'ụwa o nwere ife ọ na akọ fọrọ. Hmm. tupu mmejisi ka nzọpụ ọkpa ka nnabanụ na m afụgo na ya bụ ekene agafego nku aka hmm. nwunye iwe wee tụtụrụ mmiri ose lachanye m na arụ zụa tupu nna asị ololo ololo nwunye iwe kpolu m n'ọkpa gidigba wee gbuo m jebe ejebe adị mma na ba anaba adị mma ngwa esikwe sikwe n'ọnwụ wee dina n'ilo eh. wee chee na ya bata ngwa nọdụ dị a anwụ wee maa m mmiri izu okwute m eh. ife niile na-eme mmadụ n'ụwa megbado m mana ị natara anụ ndị be anyị ara amụ na onye dị ara amụ agidi maka ama nna nna odroshọ na arụ ọdịzikwa gị wetu ọ dịrọ m ka na-eli m ọgwụ afọ ee ka m asị nụ gị nwunye m nwunye m na amara ike na-adịrọ ịma ife m evu na ogwogwogwogwo ọnụ ka o ji nkịta ka ọ bụ mbọsị ọ bịara na ime ihe akpatakwa n'isi tinye ebe nwa ma were ọkpọ gbunye onye anya mbọsị ọ bịara na ime dọta ya bụrụ ụzọ dọọ ọnya ịdọra anya ebe nwa ọyọba ka mmanụ aṅụ ọkwa ma ọ bụrụ na m eriri agwụ afọ ihe aṅụzi na ọgwụ afọ ya na-aṅụ ọgwụ afọ mgbọrọzi agbara gị aja ngwanụ jebe onne emechaa chọọ m ka mma ma m esi wee weta ọgwụ ọnụnọ ka nzinye ụmụaka ewetara fa owu mmegbu nwunye m nke ịba nwanne m nwaanyị ọgụ ya adịkwanume ya adịkwanume o megbuye nke ebi ọgụ adanne ka ọ bara ọgụ mafa gwara m ya daba nchechagwara ife dị mba ụna ụna ụna ndị ara alụtakwa n'ife a ndị ara alụtakwa n'ife ya n'ụwa n'ịgba mgbam hei ndị anụ a nekwanụ gbamgbam m si na fa a ga-esi otu a tinye otu ilu gbamgbam aha ngizikwa nke ọnụ ụzọ afọ mm-hmm. agbuo onye ọ dị mma nrue ka m mma m ife ma agwafe ọma ka edozie ife a mebiri nọzes onye mere gị ha ịmara na ya ịmara na onye nyere gị mkpu ịmara na n'ọbụ Chineke dị ngosi. chukwu ọ na-adị ngosi ọrụ bụ na aka gị dị ọcha aka m dị ọcha ife na-ekwu bụ si o wee nwere nwoke ma ọ bụ nwaanyị hmm. ma ọ nwata ma okenye di ya gbara onwe si na ọ ga-abịa chịba m na gị ise ise ise ise ise onye ọwụla gbara isi agwara saa ya wee kwuo m elikwe ya na ndụ ise ise ife nji kwuo ise bụ na dịka etu m na gị nafe aṅụ mmanya ọ dịghị anyị mma n'ahụ ọ gboo mmadụ ahụ wee pụta pụtasị na mụ na gị na-aba mmanwụ ya bụ mmanya na ọ ma dị anyị eme ezu ike nwa nkwụ aṅụọ nke na be ndị mmụọ kọpụ edara ya gboro aja ise ise ise ise ise ọkwa asị ọchụ ọkụkọ nwa ada mana ọkụkọ nwe gịnị Ben Johnson nwenwe kedu ka mmadụ ga-esi wee bi n'ụra nọkata na ndụ ya anụnwasị na were okpu pịọm na ya chịba ọnya ka a na-akpọ ndị ọcha na-akpọ apatakrikizim eh. and amorphous and malapropism in m. bekee ọcha olegwe ihe na-ebu ma a ma dọpụkwa gị afọ ọnụ dowe manya ebe a ọ m gwara nna gị ka ọ hapụ izi gị izi gị skuul n'ugwu awụsa ka ị gụrụ akwụkwọ oyibo niile ebido na mara m na ana mara maka asọ na-apụ n'ọnụ ebe ịwụ an antiquated antiquette enyere nyere nna gị ego o were kwụrụ ụgwọ skuul ya ga-azụrụ flutu pịọpịrọ pịọpịrọ akwụkwọ igoro bụ n'ugwu awụsa ka egoro ya oyibo bidoro na maram kwụsị na maram ọ kwa eziokwu ihe niile m sụrụ gị awụ mara mara amara mana o nwere nke wụrị <laughs> nna m gwara m sị nna gị gara ọsọ bọma ilenye m shi ilenye m shi nna gị gara ọsọ bụma kisi ara m kisi ya eruo ebe ahụ butesawo ikwu mama gị agba ọsọ gbapụ mmụọ ọhịa nne gị okwere ezu ike sinsi ahụ nne gị okwere ezu ike enweghị ebe isi yi nna m kwuo eziokwu agwakwara gị si imi na ma mepe ọnụ kwuo ihe ahụ ọzọ ntapụ imi imi imi efi ibu iwe ihu papa anyị anyị. mama nna gị nwere ihu efi isi ya buru ibu papa m si nna gị fụkatara ọbụ fụkata ọbụ ntị ya gadụzokapụ gị ma na enwe gị na amakwụ ndị ịkpata eji nwụbeghị ka ụmụ nwanne gị ndị ọzọ mụnwa ya nwa anwụ ha ụmụ isi agba ncha nkume kwurula elu ụjọ na-atụ ite ikuku ama na ọnya nwoke igwe <laughs> ọ na mwa ogwu onye onye onye onye ka m ji nke ya ka o okechukwu nyere m ezuwere m onye ka m ji nke ya ka o ọwụ na ogwu ọ kakwa mma ma nwụrụ elie m da nwoke ibe m eme m nwa kwapụ n'obodo a ọwụ otu onye gaghị ime m mesi n'ala ụmụ abalị laa ọkwapụ mm, ike obi o nweghị nwere ike ime m chineke lee aka m dị ọcha ọ bụrụ ma ọ nwere nye m mejọrọ ọfọlọgọkpụ m ọrụkwala ịma ike dị n'obi ị anya gị saa anya gị mmiri si chọrọ ibu m ibu ọjọọ ibu ibu dị egwu chọọ ịnapụ ala nna m nyere m alụm abalị jire gị n'ihi na onwe ihe ọbụla m mere gị ike dị n'obi nye m ala m ala nke nna m ya sị mm, mm. ike dị n'obi biko kwanị ihe awa ala nna m hapụrụ m biko nyere m ike dị n'obi sị mm, chineke nna ole ihe m mere ike dị n'obi ọ naanị ala m ka ọ hụrụ Chineke elele hei ụwa ka amụọna m amụọna m amụọna m ọnụ bịakwanụ bịakwanụ bịa lere n'iwo alụmabalị ole ihe mere hei Chineke hmm? hei nna m mụrụ mkpọm ogwu hei chineke ole ihe mere ole ihe mere ole ihe mere ole ihe mere alụmabalị ole ihe mere alụmabalị ole ihe mere hey hmm. eke were eke gị orie were eke gị afọ rie nnukwu unu nkwọ were nnukwu unu ọwa ahịa ịnọ nọ ebe a ọkwa izu ịnọ n'ebe a ọ bụrụ mụrụ ga-anọ ebe a ihe erie m <laughs> ala ụmụ abalị ya mara n'ezi ọgwụgwa gị ọgwụ onye n'ebe a ọ bụrụ mụrụ ga-anọ ike dị n'obi na-emegide m na-emegide ndị niile nọ n'obodo a shiem <laughs> shiem mana ma ọ bụ ya ọwa fọlọ ogu ka m ji o nweghị ihe ọzọ m ji and ọwa fọlọ ogu ka m ji ega ike dị n'obi ya so gị onye onye onye onye ka m ji nke ya ka o okechukwu nyere m ezuworo m onye ka m ji nke ya ka o onye onye onye onye ka m ji nke ya ka okechukwu nyere m ezuworo m onye ka m nke ya ka onye onye onye onye ka m ji nke ya ka okechukwu nyere m ezuworo m onye ka mụ ji nke ya ka ejimogu na-eji maka na oke chukwu kedụzi ụdị ọya bụ ife nke a biko chukwu anyị mara ifo ndị ilo m fasi n'aka nne ya ka ekpe na-achọ ama ma ya ememina m ka fepụlụ akụ na ụba tụmadụ nwunye m e ndị ese ukwu be ya ọ dịfa ka fabia bụ afa mara na nwunye m fugidere n'anya ma n'ọnwụ ma na ndụ na o m kedu ịdị okwu ị na-ekwu ife ekwuzina e na o nwere ife na-akwado ime dị adị o nwekwuru ife na-akwado ime m o nwere ife na-akwado ime m adị m akwado ọnwụ ekwuzina ndo hmm, biko rapụba nnọọ okwu ọnwụ ndo nọdụgo ọfọ m chiyata ejekọ m afịa nchiyata nọbakwuo emi ka m gote ife oyizi eh, ndo mm. ndo nọdụ ka ndị afịa anụ ma bịa o mmadụ na nọdụkwago anụmadị biko ọ bụrụ na ọ nwere ka e ga-esi eje kpọrọ m Alice nwanne m nwanyị ka m bịa ọkụkọ chụrụ ụmụ ya baa n'ụlọ na agụkwa bata o jinura m

mama ka a na-amakọrọ ọkpụ mochekpa nọrọ isi akwụ akwụrụ atọchiri ite ọ atụ ada agwa eke nwa mgbere elugo ọtụtọ na-ejiri nwa dibia enene nsị ama eji ike obi wee gbuo arụ agwa na-atụrụ onye nne na-esu atị ghale na agwa ya e nwa ọtụtọ Ah! Ah! Ochichi ere n'igwe. Nneọma na enye jide ị ga-etinye nke ugboro ịtọ n'ụbọchị ụtụtụ efifie n'abalị ịmara ebe ọ na-emetụta ya onye one you got. nke a ọ ga-enwe ofu shọt n'ụtụtụ ofu shọt n'abalị hmm? e, eje ka nna e, ikeobi dide obi ah. eh? iwe dịka echi mma ṅara ka mbịa maka ome ah. hmm? ọ gaba agbake nri nke onye metara ya were isi o jiginyara. Daalụ. Ọkịta na anyị chekwubere ya na Chukwu na Chukwu ga-enyela aka ruo ya ka nchekwubere. Ọ kazighị njọ. Ike. Ikobi, ikobi, ikobi. Obi Ike mi emekwana m ife iche ikobi, ikobi, ikobi Ike Obi Ike Obi Ike dị n'obi nna ike dị n'obi ewu nwoke ala atakwanụ nna ahụ nna hei alụ emenụ m nwoke ala atamụ ike dị n'obi vie. mana ikobi nwụrụ anwụ nwunye anya pịị ọ ya wee nwụ ah, ọ bụ na ọ nwe onye nọ n'obodo a gwala ikobi na ọ ga-anwụ ọ ga-asị mba asị ọnwụ ọ nwụrụ ini ọ nọ ya wee onwe ọzọ nọ n'obodo a onye si ya na ọ ga-anwụ ọ ga mgbe ọ na-arụ arụ ma niile ekwu ezienu niile ọ na-epu na-emegide ụmụ ogbenye o cheta na na-anwụ anwụ kịta ọ tawago n'afọ n'ọkụ anụ mmụọ

chineke bịa agịrịga ọkwọghị nna gwa gị si gị emekwala agwa ọjọọ akpakwala agwa ọjọọ ngwa n'anya n'anya nagodi ike obi ka o ji gbọtọrọ ebe ahụ ndụ anọkwa ya n'ime <laughs> n'ihi na arụrụ ala niile ọrụ ọnwụ esetụlụ ogo <laughs> e ana ibe ana ibe ọzọ je narazie igwe igwe ụka agba ezi ya igwe ụka agba ya ga narazie ee ma ọgụ ka na ọhụ iyi ọhụ nwaanyị ya na-achụ fịafịa fịafịa ọ na-eji anya ahụ ike ụmụ nwaanyị ike ọhụrụ adịghị onye nwe ike ya napụghị ike n'ebe ọ nọ na mana ọ ọ dịghị mma mmadụ mmadụ ime onwe ya Chineke ụmụaka eh. n'ihi na oge Chineke ukwu bịara pịa eh. ọzọ tụọ gị ọnwụ ewere onye ahụ pịa ebe ọ na ugbu a eh. nna nna anyị ha ndị ụmụ abalị nọ n'ime ala ha dowere ebe ebe ahụ ghere ekpe ọkụ no air conditioner ihu gwara nna ụka agba onye a dị wiked kpara nkụ ọ tajara aka n'ụlọ eze anwụọ abụghị ụka agba nna ya na nna mụrụ nna ya mgboro anwụ ee keki si mara a ga-ata ntị onye ata ee mgbepịa mgbepịa hmm. ọ bụrụ mbụ gị mmanwụ eh? ọ bụrụ mbụ ya nwa mmanwụ ngwa nwụchere ya onye iberibe nọ n'eluigwe ọ mụrụ na emesie na ya ga-adalụ awọ awọ nkịtị <laughs> eh? ntị agwa gị si na ịma nnụ mana isi daba obulu ntị eh? <laughs> a na-egwu okwu awọ nọọ <laughs> ọkwa na ekpele ahụ ekpele mana ekpele ahụ na Chineke anyị na-efelu anyị esekpuru anyị kpee o wee dị otu a ọ bụzi na esekpuru anyị wee kpee ya nwoke aka abụọ nwụọ ọ daa ngwụlọ mazi afọ na akpati ozu eji wee Eh? Eh. Ah, biko na ọ nwere m okwu unu bụ ụmụ abalị ga-emechi tinye m ọnụ ife eh. gbasara m ikuchi nwunye ikuchi nwunye ah, <laughs> Jacob anyị eh? ọ bụ Jacob anyị wa wa wa o debe ọnụ ka nke onye nwụrụ anwụ ya na okwu abụla eziokwu ọ na abịa ndị mmụọ ọ ma nnọzi zọba ala ayụto nsara ekpe m Ayuto, ayuto, ayuto, ń sáré pẹ̀m. ayútó ayúbẹ̀m. ayútó ló sáré pẹ̀m. Ayuto, ayúbẹ̀m. Ayuto, ló sáré pẹ̀m. ayútó ayúbẹ̀m. ayútó ló sáré pẹ̀m. ayútó ayúbẹ̀m. ayútó ló sáré pẹ̀m. ayútó. nya ọma mbịa zọba anam. were anagị. ọma nsọ sị anam. ha anam nna anyị ibe adịghị onye kalaba tọrasị awụto awụ I follow the wicked mmadụ nwa bụ akpọghị ya bụ ọ wee welizie ka iwu gị na-emedo maka ndị na-agba ịgbara aga ejide ejide na-agba agba agba agba akwọsa ji akwọsa ji ewonu ọkwana igwe ka ọ na-akụ n'aka ọkwana igwe ka ọ na-akụ n'aka gị na-eme ịnụ ọfọ ọfọ ka Tua! Sandy, tua! Sandy, tua! Baka sergeant biya ga sa ni kwa. Sandy Major. Sandy Major. Aka line. Aka line. wee welizie aka na emedo maka ndị na-agba ịgbanaga na ejide egbe ejide na agba agba agba aka n'ụkwụ ọkwọsa ji ka ọ na-akụ n'aka igwe ka ọ na-akụ n'aka oge na-eme ịnụ ọfọ ọfọ ka nji Hey! I would touch yes sir ama abịa Sergeant, do it! Sergeant, do it! Maka Sergeant Biagasa, Ipoa. Sergeant Major. Sergeant Major. Aka line. Aka line. Sergeant Major no lebe no. akwa egbe agba na egbe agba na egbe sergeant sergeant major na corporal boy ofu onye ada boy onye nke ọzọ ada agba eletrik ọda agba akwụkwọ nkwa ọda agba akwụkwọ ọra ọda agba agba agba agba akwụkwọ ife a agba akwụkwọ ife a agba akwụkwọ ife a agba akwụkwọ ife a ọda mgbanụ ụlọ m agbazia ụlọ m ụlọ adazianụ maka ọbụna ọbụna ọbụna sajin mejọ kwụrụ ebe a agbagbuo sajin mejọ ebe a ịkwụrụ ebe nụnwa ịgbagbuo sajin mejọ ịkwụrụ ebe a kwụrụ ebe a kwụrụ ebe a ịgba ude na ọda iwe ka lin ịkasịza lin idobe ka ị ga-esi wee nọ maka ọ ka ị ga-esi wee nọ bụ ife ga-aga igbukwa onwe gị n'ala ala tụkwa ndị kedu nke bụ na nwanne nwoke na-ekwuzi ka onye na-aya ala na-apụ tutu pụọ ebe a odogwu onye akata aka ndị onye ọbụla na-asị na abịara ole ike dị n'obi kedu mmiri si ya kedu mmiri si ya ọ mmiri dọ adọkọ mmiri na-ekwo ekwo maka afụgo gị mba mba mba mba bịara nso maka ama agba o ana m agba agba ọ mmiri na-ekwo ekwo ka ọ mmiri dọ adọ gwa m mmiri nke ọ ifu gị efe a ife akụnụ ji eso m ọmanle ọmanle maka je je je ụna abụọ m ya n'ụkwụ gwanye okwu na ọ na-anụ okwu ọrụ nwanne ya nwoke ọkwa na-ege ya okwu ooo nwa nwa lis ngị ba lis nya ngị ba lis nya ngị ba lis nsị ngị ba lis oh alice electric alice barbed wire <laughs> ọkwa list ụna ike dị n'obi na ọmụ nwakwado ifugo ekwukwa emi egwu ekwu umie n'ihi egbu nwanne m nwoke igbugolu nwanne m wee je ndị abalị oriri egwu ndị abalị oriri egwu ike obi ga-ekene nwunye ya ntị ngwa maka oge ebe anụwa ga ebe anụwa sajenti emuvue sajenti ọ ọnọla ebe anọzi ọfụma nọzi ọfụma ọtụtụ ụlọ o muvuzie sekpụrụ gba ọgba nnụnụ ada ọgbakwa ọzọ kpọrọ ada ọgba ọzọ nkwụ ada ee rabịa rabịa na anụ mgba ife bụ anụ mgba agbagbo m anụ ee ah, nke bịara ịkpụrụ anụ m jack mkpọ nkịta nkịta rebịa rebịa rebịa ka nkịta mbịa ka nkịta mbịa ife a bụ anụ m gbaa wee gbagbuo ene takwa ebe a kpọ ifere na ene m gbagbu ha okwu ene dị ime agbagbuo m ene dị ime pụta pụta pụta sajent pụta sajent pụta agbagbuo nu m ene dị ime agbagbuo nu m ene mba nnukwu abụzụ nnukwu abụzụ nnukwu abụzụ fada dị na abịa ọ ọ mgbada na-abịa ọ ọ̀ngbọ̀dọ̀ na abịa m ọgụ ọ̀ngbọ̀dọ̀ na abịa m ọgụ ife a na abịa m ọgụ ife a ee na abịa m ọgụ ee mgbọdọ na abịa m ọgụ ee tọị tọị sajenti mgbọgbọ tọị mgbọgbọ sajenti mejọ onye ka ị bụ tọị tọị mgbọgbọ fejọ alisi bịa nụnụ biko ọ dịghị na agbadala ọbịa observation point if I would. Yeah, Sergeant. agbagbu emene jak bịa jak bịa agbagbuo m ya agbagbuo m obi m kezi nke enu ebe anyị nọ nna biko lidata ewo ike obi dị m ka sajenti zi lidatanụ biko nu si sajin mejọ ana m agba ajọ egbe kpụọ ike obi oge nna agwakwana ihe nụrọ na-eze anya kịta ka ifife imele onwe ya enu igwe n'ụwa kenke dị iche iweta ụwa na mmanya ka efe dị iche mkpọkọta ojukwu kpọkọta gụwa mkpọkọta mgbọ chukwu wee bịa bata na họtel ebe na-ata anụ chukwu bata na họtel ebe na-ata anụ chukwu na-ata fish na-ata mit ọ na-ata fish na-ata mit ewefụzie e n'igwe na mmanya mara ife dị iche ọkwa na alaka di m ibagoziri ọkwa na adaka ọkwa na adaka ọkwa na adaka ọkwa na adaka ọkwa na why <laughs> couple couple oh. igwe amaka no igwe amaka <laughs> igwe amaka no Nna. Oh. Oh. Nna le datazi anu n'ofi. Ije patalon Jack. Oh. Jack, Jack, Jack, Jack, Jack. Shine. Nna le data anu n'ofi. Api patako shine. Ọkpụrụ eh. anụ mgbagbu na. How? Oh, shine, shine, shine. Nna bịa bịa. Ọgwụ takpọrọ agụ na-abụ mmiri ezo n'ime ọrịa. n'anya na edi m ebe ọ nọ n'anya n'anya n'enu ebe ọ nọ oluro ka iwe agụnta na-eme mm-hmm. eh? oluro ka obi sie ike oh. ya bụ egbe aha taa ka echi mewe gbanwa anya ọdụdụ n'anya ka gbanụ ka eji ama onye nka mm-hmm. eh? ya bụ ọnụ mpio agbago nne nkịta were aba

agbakwala nkịta ogini na-eme nwoke ana-alụ ya nwunye na-alụ ya na oyoyo ogini na-eti agadi o ana-alụ ya nwunye na-alụ ya na oyoyo na-eme n'obodo oyoyo oyoyo ochi na-achọghị ị na-enwu ha ọtụtụ ijiji ịnọkwa nke a wee na-eme ọ gịnị ka m mere ike obi n'obodo nke a ike obi wee nesie mụnwa wee gbawa m aka wee nara m oli akụ m ọ gịnị ka m mere ya ihe m hụrụ n'ụwa bụ imekọtasị ajụ ihe ihe eji isi wee bụrụ ụgwọ ọrụ ụkwụ na-eche gị mana nna chigwa bụrụ ihe ọyọ mana ga-agbawa mbọ Eh? anyị ga-ezugbo ihe niile ihe niile bụ ka akpụ ya baa alụ maka na alụ mere ha nwa ị na-anya na oru obodo ya eme ife na-emekọtara ka ike obi sikwa n'elu ọnụ wee dịata ya bụ ụwa niile onye ọbụla n'obodo anyị ya nyekpọ ndị ọzọ ka anyị na aka ka akpụ ya baa arụ hmm, ihe mee bụ maka otu nwanne ya nwaanyị si wee nwụ ọnwụ ihele nwanne ya nwaanyị Alice Alice nwanne ya ọnwụ ya wute m nwa ngwakwa n'ọnwụ chie hmm? ọkwa m na obi mmapụ maka ihe na-eme nwanne nwoke ka nwa ji wee nwụọ ọrụ kama ya mma n'ụwa bụ omete buru hmm. egbe bere ugo nke nkesa nwunye na ya bene ya gosi nkwụkwa ya eh? ya kwa ya n'ike onye bụ tụtụtụ obelu chi ya ekpele onye bụ tụtụtụ obelu chi ya ekpele ikolobịa na-ewe n'iwe na ya nwere agadi na-ebe n'akwa na ya nwere mba maga na ahayam hayam mba maga na ha ya onye bọjọ ọgwụgwọ ọnọ n'elu osisi mba maga na ha ya onye mmehie dị nwụrụ mba maga na ha ya nkwụkwọ kaka Hey! agwara m gị agwa agwara m gị agwa na mmegbu onwe m gbom ọ gịnị na-eme gị obi ụtọ mmegbu onwe m ọ gịnị mere ike obi nwụrụ n'ụwa ndị a mmiri awọ ndị agịrịga ịwụ ihe ndị ọcha na-akpọ fos rumo monga ịwụ redio without battery ị na-ekọrị news na-enweghị isi n'ọdụ anụrụ m si nwoke m ahụ nyigoro ole elu ga biri ọwụta ọ nwụrụ anwụ <laughs> ala chọọla ya ọsọ gawụziri elu ka obi nsị gị haya m mba maga na haya m keke dike haya m mba maga na haya m ọ lala lele osisi haya m mba maga na haya m ọ lala lele osisi mmegide na-edola ka o si marị ka enwe agwara m gị sị idide n'ọnwa ogu ka idide jiri atụ ala mana ndị mmadụ amaghị <laughs> onye mmehie nwa haya m mba maga na haya onye lelele haya m mba maga na haya onye iberibe chineke kpọkwa gị ọkụ ana m eso gị aga irobe ahụ emeka bịa kọrọ m otu eji lie ya nụ ọnwụ a ga-aga ụdị olili ahụ onye nzuzu onye nzuzu o ogwu lawa ene ha ya m mba mba ga na ha ya m tere lawa hala m mba mba ga na ọkụkọ ahụ ala ya ọtọ ya ọtọ na nwa ụlọ sị nga ga ya onye agbakwala m achọla ya agịrịga gee ntị ndị be anyị na-ekwu sị na iwe nwanne adịlu n'ọkpụkpụ eh? eh? onwekwara onye ọ dị ala mmụọ nwa nwa izizi wee kpọọ onye ọzọ emene ike obi mejere onye ọbụla obodo niile onye ukwu onye nta tụmadị mụ nwa nke onye ọbụla fụ n'anya eh? mana ama njizi maka na nwoke nwụrụ ọnwụ ifele wee manye ya aka n'ọnụ mgbe a na-ene ya ọ dịrọ mma ịghọtago nyanwa ka a ji asị gị nata nnata gbaghalụ mmadụ ka anyị bụ igwe hmm? ọ nsọpụrụ m nwere ebe ị nọ onye mere nji nọrọ ebe a a m m ji etinye okwu ọnụnụ mụọ ya efebugo m mba na efere biko n'ihi na oge ikobi nọ n'ala na-agagharị n'obodo a na-epi ọrụ ebe anyị nọ na ebe m zọrọ ụkwụ ana eh. onwe oge ọkpọrọ m onwe oge ọrụ rụtụrụ m mana ka ọ rigoro n'elu ụnụ asị gaga kotuo ya kewe ụdọ m ga-eji kotuo ya a ga-afụ ụdọ na achọba ụdọ a ga-afụ ụdọ ma kweta na ị ga-eje ijebere nsogbu ga-ana ọ gwụchala na ofu onye ka mma n'ime baịbụl nye igoro n'elu ya bụ zakiọs ee mana m zakiọs a nwanọkwa n'etiti anyị ife na-eme ife obi isi sokwa gị zaa ma ya bụ na ijela anyị ozi mana ebe nwata na-akwa alụ aka ọ bụ na nne ya ọ na-aga abụ efi tibe achụbịa onye akpụ afia nọ na achọ ọ bụ na o jiri ọgwụ eji ejide efi o jide ụdọ a ga-eji wee kedie maọbụ ọ bụ nye nwe zuru ya n'ori eh. ebe ọ si na ọ chọrọ ịfụ gị ị ga-eje ka ịfụ ya maka ifi ọrụ obodo nna anyị ibe eh. so ị ga na-akpọzi m efi

jirikere maka mmanụ wee rie ji keki na pas eh? eh? agịrịga ọ bụrụ ma mmanụ bụ ụra olee onye ga-eji rie ya <laughs> sọọsọ ọnwụ eh. bụ ife ọ ga-abụ ọ daa asị na mana nke a ife a ga-eme ogwu ogwu adị mma ka isoro anyị wee jefu nwoke a maka na o nwere ike ọ bụrụ na e nwere ihe dị oke mkpa n'ime ndụ ya ọ chọrọ ịgwa gị tupu ọnwa ihe anyị dị ya bụ ọ na-agba ha m ogo ọ nọ n'ime ụwa ya nwe oge ọ nyegoro n'elu ka ọ gara m ịgwa m ya Ha ha ha! na amachisi é. draft.

na onwe onye na-akụ m ihe onwe onye nye eshift m nọsens agịrịghị onye iberibe ọ ga-echeta kwesa na m ebe ala echi ya ọ fụrụ ụlọ opi opi nna ya fụrụ nwụọ hapụrụ ya ọ fụrụ ụlọ ya onye ọ bara n'ime ahịa ara nọ n'obodo ha nọkwala ezinụlọ ha nọnsens nna ebe a ka ị nọ biko nna nke ka nchọ wee bịa nnọma mm-hmm. oge okenekwana imere nke na-atụsi m ka mbụ Osama bin Laden o nwere ihe mere mba ama m na ịbụrụ Osama bin Laden mọ nke ka m chọ wee bịa di m chọọ efe biko ụmụnwa ka ọ chọrọ inwe nkata ka ahụ di gị nyere ụmụ abalị nsogbu o nyere ụmụ abalị kpụgharịa ha kpụgharịa ha kpụgharịa ha tọmbụlụ ha ka esi mbebe ahụ ya achọ m ịnwụ agara dị m tụ yi ọkwa mana m anọgo n'ime ọfịa iri mkpụrụ ụbọchị isii ọ dịghị mma etu anyị nọ n'ime ọfịa gboo mekenela na chineke ileke bụ onye na-azụ anyị ka gịnị atụrụ o nweghị ihe kọrọ m oge nebukadila eze nọ n'ime ọhịa ọ chileke onye na-akpakwara ya anyị enye onwe gị nsogbu di gị gara ata ahịhịa ndụ <laughs> ọ gara ata ahịhịa ndụ n'ihi na ha na-ewu ha na-ewu na ụmụ anụmanụ gboo gara emezi kọmpetishọn mana nneọma chere dị ka gị jụọ gị nneọma echekwena m ịhụrụ m n'anya ịhụrụ m n'anya dị achọgwa otu ga akpọ m gaga nye di gị ka dị gị gboo nneọma wepụ maka ebe ahụ m dị saịdị a ma etikwe mgbu ị ga-adọtara m akwa hapụ m Eh, eh, eh. ihe nna eme gị ọwụ ife gịnị ọ mebe ihe mere eme gana asị nna eme gị ihe o nwere ihe m mere gị m rụtụrụ gị aka ịdị mma onye ụwa ịdị mma onye nwe m n'ịdị mma m n'ịna aza ekpele m n'ịna agwọ ya agwalụ m niile m ife niile o abịago m ka inyelụ m aka o ịdị mma papa o ịdị mma o onye ekele ụwa o ịdị mma o onye nwe m ịdị mma o nna m nke bi n'eluigwe ọka aka olise bụla ụwa nna m ị ga-anọzi nwa ya aka nna m ị anọ nwa ya aka dị nna m ị anọ nna anụmayoke na-esi ife na aka abụna aka na-enye di m nsogbu nna ọbụlụ nke ọ metakene ọbụla ajọ mmadụ ọbụla ajọ mmụọ nna aka na aka osi n'ikuku osi na mmiri ebe abụna ebe osi nna biko gene gbapụta gene dị m enu ebe ọ na-akaligo m nna oge ọbụla ikpere m ọdịnala anụmayoyi e, si ka inyelụ kene m aka gbapụtazie di m agbapụta di m meli ebele aka abụ n'aka ụzọ abụ ụzọ si mepe nna m ezikeneli ebele mele ezinụlọ m ebele na nwoke adịrọ nwoke adịrọ nwoke nke ha jaki jaki jaki mụ ka ị na-akpọ jaki ọkwa jaki o ah. oh, bizi oh, na first floor ya eh, kezi ndị eh, eh, ọzọ ekiri aka ike ọ oh, ekiri aka ike nwambol

Hey. Oh, so you come to get you a yagato. Hey, you know. Oh, oh, oh, you put up with me and Bunyan. Ejimeli, Ejimeli. How does it come? Oh, each other quarter. Go to country the cake quarter. What I can't take a cake quarter. I saw people here, Tingeria known. Oh, it's all a quarter. And you did a quarter. I don't have wow, though. Guanya, and you did a quarter. Quarter, quarter, quarter. Huh? ịtụ akịta nwere ụkwụ marịa ya ekwụbụrụ etidekwe n'onu ntụ ya ewee kpọ ihu njide ịkwụ ụdọ ịkwụ ụdọ ihe ọja ka tinye ngwa serbia ngwa tinye onu gị tinye onu tinye isi gị ka m na-adọ ọkwa isi gị isi jaki isi jaki o oh, unu egbugo otobo unu wee weta afamogbo otobo ka m rie otobo otobo otobo otobo nna nke nke ị na-anazi nri n'iyi eh? nri ntakwala afọ wee si

o nwere onye ji banana ka m nye ya <laughs> bịagbugo m kekwala ihe ị na-ebere akwa afọ ike dị n'obi mara ka onye kpọtara onye ebe a

ahụ ya niile kwere ekwe azụ kwe ihu gbam gesi ebe a lekọta ukwu gbam mana ị ukwu a na-aga achụ ukwu ọzọ rituo ngwa ị mara na m ga-agbaghara gị si ebe anyị rituo rituo rituo gwa ọ bụrụ gị ga-ewe ogwu onye mkpọ mkpọ mkpọ nrituo njiri nwayọ njiri nwayọ jigwe nwayọ efekwenefe ka mọ gị efenefe efenefe rituo Skirt mama, skirt mama. Nne ne ka nya n'obi.

very beautiful man in fact ẹ wo mr ọmọ abalẹ yes a fine man eri to. o kọ ọma o kọ di ọtọ aha akwụkwọ gị ma nke nọ mana onye kpara agwa ma nke gbara ike ịgadagada ịgadagada ịgadagada jiri nwayọ jiri nwayọ jiri nwayọ nwoke ọma hai ịgbata ịgide onwekwere ihe ọjọọ i mere m ihe m gwara gị si akpụkwana agwa ọjọọ kwụtara ihe m gwara gị ndị ichie n'ebe a asọ onye mee ihe ọjọọ ma kwupụtakwa ihe ọjọọ mere ekwesịrị ịgbaghara ya n'ihi na ivi chineke nọ igwe ọ na-agwa ime ihe ọjọọ rịọ ya arịrịọ ya gbaghara anyị alụm ike dị n'obi arịọla mgbaghara ya otu o ji rịọkwa mgbaghara ya ka anyị na ji sachapụ agwa ọjọọ niile ọ kpara anyị arụmala niile ọ rụrụ nke megidere anyị anyị agbagharala ya hmm. àlọ́ máa oh, oh. Oh, oh, Abọ́ ọ̀yà kò ọ̀sá ọ̀sá yìí ọ̀sá aha ya bụ ogwu onye iberibe ibe ọkwa igwe sọ chọrọ iji isi anya were gari yẹn n'ahịa. Obi ma maga na ahịa m. Papa yi dịka ahịa m. Mba maga na ahịa m. Dike dike dike. Ahịa m. Mba maga na ahịa m. Kigbogoro dike. Ahịa m. Mba maga na ahịa m. Una una una una una una una una una una una. Ọjọ́ fọ́gànà ọjọ́ fọ́gànà ọjọ́ fọ́gànà ọjọ́ fọ́gànà.

koko malo aja yama hop mmazini koko ruwa manu kushi aka mike nwa ba gunto biro je jibe ha ha ha ha ha oko me ojo fo gana ojo fo gana ojo fo gana Oh, Oh, Oh, Oh, Oh, Oh, Oh, don't don't don't don't don't don't don't forget forget forget forget forget forget Ojo fogana. Ojo fogana. Ojo fogana. Ojo fogana. Ojo fogana. Ojo fogana. Ojo fogana. ka nnabazie ebe m ọ kwanyerego eh? eh? ụlọ ya dugo na-ewe n'iwe ka nnabazie eh? ụlọ m ibe gị na abaghị na udule kalaro na mabo zabo ibanim because kan ju chakwan ya before banu ya ka ya ru chakwan na bes na sebe po kiri bunu sebe po na chu sun namu ama bi na mi esi kan ju chanya ru tu ko banu ina ju chanya ro wa sigi baba wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la wa yɛlɛmu kɛlɛ la baba n'a kɛ yɛgɛ a kɛ yɛgɛ a kɛ yɛgɛ wa a kɛ yɛgɛ a kɛ yɛgɛ o kɛ ni sɔɔku wa yɛlɛ wala kan a kɛ yɛgɛ a kɛ n'o la i fɛ wa wala a k'u siku e n'o la o kɔ a k'u ni siku baba n'a kɛ o tɛ jɛ n'o nɔ a ko a nana o mɛlɛ mɛ dikɛ o mɛlɛ mu mɛlɛ dikɛ wa o mɛlɛ mɛ dikɛ kɛlɛ yɛrɛ tugu i na ɔ na mɛ ye fɛn a kɛ ka tugu ma omele mu mele dike omele mele dike ka ọ dịba ka ọ dịba agụnta ya dịba ọ dịba ka ọ dịba ka ọ dịba dịba n'ime ha ebebe. Mwen valo, mwen valo, mwen valo. Non, mwen valo. Mwen pa banan e konon, mwen fè nan la hon. Ayi chè, ayi chè. Ama bia. Seu veneno. bịa bịa bịa ejikwere ọ kwụsịghị ichere gị na gị ọ sị anyị chechịrị ka ndị eu ka mmanụ ife ọ na-eji mba mba mbili gị bịa chee na ọbụya ka ọ na-abachịrị Oh, wonderful, my dear God. ọsẹ ayabọ sinna ọsẹ ayabọ sinna. ẹ b'o Obi, uche ya dịsịkwa n'ife ị na-eme ife a na-ebutere m nsogbu na ya ife a nke ochie ọ nago ọzọkwa ya bụ agwụ ukwu agwụ ka ị na-ayasa anya chọrọzi agwụ eh, eh. anya chọrọzi agwụ wetarụ machis machis chelanụ m abịa ka m na weta ọsịsọ ka m gbaa ife niile ọkụ ife ụmụnna ife abụ ife na-ebute m nsogbu ajọ ife niile tinye aka n'abụ ife akpata ya ife ochie ya niile e mụnwa fibere ya mụnwa ya agbụ ọkụ ife unu nwedebe ebe unu kwụrụ ka m ga-esi wee mebie ife ochie niile debe m ga-eso ajụ ife ana ma akwa anyị na-arụ fancha niile ife ochie ife ochie abana hmm? hmm? nke bụ akwa isisibe isisibe ka m gwa ya eh? ị ga-eyi nwe ife anyị n'ụlọ nna maka ọ bụ na i nyere wee gbaa ife ọkụ o nwere ike itipụkwa ya ala ọzọ o biko nna ekene dịla nweta mmachi isi ife ndị ochie niile aga m agbụ ya ọkụ ma nke anyị ka ncha a ga ha agbasị ọkụ ọkụ fan nwee ike itipe ya ala ọzọ o ike ka m wetaza machis na kerozin ọma trauza ma agba fan ọkụ Eh, bịa were aka iwepụ nke mmemme a ike ekwensu adagwo m nna bịa bịa bịa nna ya esi na ọ chọrọzi ukwu n'ebe chukwu n'ụdị chineke nna ka ọ masị solu n'ebe olise egbula ụwa na ife nu na-ekwu emego afọ gị ebe na-abọsa akụnụba m mụnwa na nlọ o jiri akụnụba niile na-abọsa otinye gị ebe otinye gị ebe na-efuru efu ife ziva na ekwensu ama chọtara ya kros chọtara ya kros nwe nke ka nke a ibi wetara ya e chọrọ nke ekwensu jiri nwa kpata nwa aka ncha afọ m ya ọ na-abụsa akụ na mana ọ na-alụ ọkara ome àríbùdùgbò ẹ̀bùtù ẹni ẹ̀bùtù ẹni ẹ̀bẹ̀. ọ̀ka Okay, sí ẹ̀yẹ́ ńlá ni ẹ̀tọ́ fi tẹ́sán ni ẹ̀tọ́ fi tẹ́sán ni. ọ̀dàgó Oh, ọ̀dàgó ọ̀dàgó. àbúrò àwọn ọ̀rọ̀ kan mọ̀ ọ́. ẹ ò onye nna ẹ̀fẹ̀ àdá àlárò ńlá. ọ̀dà aláró la o ọ̀dà aláró la ọ̀dà aláró la o. ejimobu na ejimofo maka na lili, ga chukwu